Igbo brothers, good. IBIBO, good. Good. Good. That's good. Anyị tụọ onye oshi mma, anyị wọ maka na o. Mọdụ. Esi taa ga-eke, ama ama. Anageji m onye oshi. worship

your bịa o bịa

Hallelujah. Listen. Yo, yo, yo.